isiokwu a na-amụ amụ nke anọ a ga-amụ isiokwu a n'izu malitere n'Eprel 1 ruo 7 ihe banyere gị na-emetụ Jehova n'obi amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a ihe gbasara onye ọzọ na-emetụ Jehova n'obi James isi ise amaokwu iri na otu abụ nke iri atọ nna m Chineke m na enyi m Ihe a ga-amụ anyị ga-amụ otu ịhụnanya Jehova si eme ka anyị bịaruo ya nso na-eme ka obi ruo anyị ala na-eme ka anyị nweta ume na-emekwa ka anyị mata na ọ na-elekọta anyị paragrafụ nke mbụ ajụjụ gịnị na-abata gị n'obi ma ị chee gbasara Jehova enwetụla mgbe ị gbalịrị iche otu Jehova dị ịgwawa Jehova okwu n'ekpere olee ihe na-abata gị n'obi ọ bụ eziokwu na anyị anaghị ahụ Jehova anya Baịbụl si ụzọ dị iche iche kọwaa ya a kpọrọ Jehova anyanwụ na ọta nakwa ọkụ na-erechapụ ihe abụ ọma nke iri asatọ na anọ amaokwu iri na otu ndị Hibru isi iri na abụọ amaokwu iri abụọ na itoolu na ọhụụ Izikiel hụrụ o kwuru na Jehova dị ka nkume safaya ọla na-egbu maramara na eke na egwurugwu na-enwu gbaa Izikiel isi mbụ amaokwu iri abụọ na isii ruo iri abụọ na asatọ ụfọdụ n'ime ihe ndị a eji kọwaa Jehova nwere ike ime ka ụjọ na-atụ anyị ma ọ bụdị ime ka anyị chee na anyị abaghị uru ọ bụla paragrafụ nke abụọ ajụjụ olee ihe nwere ike igbochi ụfọdụ ndị ịbịaru e Jehova nso ebe ọ bụ na anyị anaghị ahụ Jehova anya o nwere ike isiri anyị ike ikweta na ọ hụrụ anyị n'anya ụfọdụ ndị nwere ike iche na Jehova agaghị ahụli ha n'anya n'ihi ihe ndị mere na ndụ ha n'oge gara aga o nwekwara ike ịbụ na ha enweghị nna hụrụ ha n'anya Jehova na-aghọta otu ihe ndị a na-adị anyị na otu ha si akpa anyị aka iji nyere anyị aka ọ kọwara anyị agwa ya ndị magburu onwe ha na Baịbụl paragrafụ nke atọ ajụjụ gịnị mere anyị kwesịrị iji mụkwuo gbasara ịhụnanya Jehova otu okwu kacha daba adaba iji kọwaa Jehova bụ ịhụnanya Jọn nke mbụ isi anọ amaokwu asatọ Chineke bụ ịhụnanya ọ bụ ịhụnanya na-eme ka ọ na-eme ihe niile ọ na-eme ịhụnanya Jehova siri ezigbo ike nke na ndị ọ na-ahụ n'anya abụghị naanị ndị hụrụ ya n'anya n'isiokwu a anyị ga-amụ gbasara Jehova na ịhụnanya ya ọ bụrụ na anyị a na-amụtakwu gbasara Chineke anyị anyị ga na-ahụkwu ya n'anya Jehova hụrụ anyị n'anya nke ukwuu Paragraf nke anọ ajụjụ olee otú obi na-adị gị n'ihi ịhụnanya Jehova Baịbụl sịrị ihe gbasara onye ọzọ na-emetụ Jehova n'obi James isi ise amaokwu iri na otu na Baịbụl Jehova ji onwe ya tụnyere nne hụrụ nwa ya n'anya chegodi gbasara otu nne na-esi ahụ nwa ya dị obere n'anya ma na-elekọta ya ọ na-ekuru ya n'ụkwụ ya na-atụli ya elu na-aghọrọ ma jiri nwayọọ na-agwa ya okwu ọ bụrụ na o bewe akwa ma ọ bụkwanụ na ọ merụrụ ahụ ọ na-agba mbọ ịhụ na ọ mere ya ihe o kwesịrị imere ya ọ bụrụ na nsogbu abịara anyị obi kwesịrị isi anyị ike na Jehova hụrụ anyị n'anya otu ọbụ abụ dere sị mgbe m nọ na-echegbu onwe m ịkasiri m obi ma mee ka ahụ ruo m ala abụ ọma nke iri itoolu na anọ amaokwu iri na itoolu foto eji kọwaa paragrafụ nke anọ na-egosi ebe otu nwaanyị ka obere nwa ya nwoke n'obi ya ihe e dere na foto ahụ sịrị m ga na-akasi unu obi otu nne si akasi nwa ya nwoke obi paragrafụ nke ise ajụjụ olee otu i si were ịhụnanya Jehova Jehova hụrụ anyị n'anya ọ naghị akwụsị ịhụ anyị n'anya ma anyị mee ihe ọjọọ ụmụ Izrel mejọrọ Jehova ọtụtụ ugboro ma ọ bụrụ na ha echegharịa ọ na-agwa ha na ọ hụrụ ha n'anya dịka ihe atụ ọ gwara ha sị ejighị m unu egwu egwu agụrụ m unu na ndị ekwesịrị ịkwanyere ugwu m hụkwara unu n'anya Aịzaya isi iri anọ na atọ amaokwu anọ na nke ise ịhụnanya Chineke agbanwebeghị obi kwesịrị isi anyị ike na ọ na-ahụ anyị n'anya mgbe niile ọ bụrụgodị na ihe anyị mere dị ezigbo njọ Jehova anaghị ahapụ anyị anyị chegharịa ma lọghachikwute ya ọ ka ga-ahụkwa anyị n'anya o kwere anyị nkwa na ọ ga-agbaghara kpamkpam Aịzaya isi iri ise na ise amaokwu asaa Baịbụl kọwara na Jehova gbaghara anyị ọ ga-eme ka obi ruo anyị ala ọrụ ndị ozi isi atọ amaokwu iri na itoolu paragrafụ nke isii ajụjụ gịnị ka zekaraya isi abụọ amaokwu asatọ na-akụziri anyị gbasara jehova zekaraya isi abụọ amaokwu asatọ sịrị mgbe e mechara ka jehova nke ụsụ ndị agha dị ebube o zigara m na mba ndị nọ na-ebukọrọ ihe unu o kwuru sị onye ọ bụla na-emetụ unu aka na-emetụ mkpụrụ anya m aka ebe ọ bụ na Jehova hụrụ anyị n'anya ọ na-ahụ otu obi dị anyị ozugbo ọ dị njikere ichebe anyị ihe na-ewute anyị na-ewutekwa ya n'ihi ihe a anyị nwere ike ikpe ekpere sị chebe m ka mkpụrụ anya gị abụọma nke iri na asaa amaokwu asatọ obere ihe nwere ike imerụ mmadụ ahụ n'anya ọ bụ ya mere na mmadụ anaghị ekwe ka ihe ọ bụla mee anya ya n'ihi ya mgbe Jehova ji anyị tụnyere mkpụrụ anya ya o yiri ka ọ na-agwa anyị sị onye ọ bụla merụrụ unu bụ ndị m ahụ na-emerụ ihe dị m ezigbo mkpa ahụ paragrafụ nke asaa ajụjụ gịnị mere o ji dị mkpa ka anyị mee ka obi sikwuo anyị ike na Jehova hụrụ anyị n'anya Jehova chọrọ ka obi si anyị ike na ọ hụrụ onye ọ bụla n'ime anyị n'anya ma ọ makwa na n'ihi ihe ndị mere na ndụ anyị n'oge gara aga anyị nwere ike iche na o nweghị ike ịhụ anyị n'anya ma ọ nsogbu ndị bịara anyị a na-eme ka ọ na-esiri anyị ike ikweta na Jehova hụrụ anyị n'anya gịnị ga-eme ka obi sikwuo anyị ike na Jehova hụrụ anyị n'anya ọ bụ ịma otu Jehova si gosi na ọ hụrụ Jizọs ndị e tere mmanụ na anyị niile n'anya otu Jehova si egosi na ọ hụrụ anyị n'anya paragrafụ nke asatọ ajụjụ gịnị mere obi ji sie Jizọs ike na nna ya hụrụ ya n'anya ruo ọtụtụ afọ a na-enweghị ike ịgụta ọnụ Jehova na ọkpara ya ọhụrụ n'anya hụrụ ibe ha n'anya nke ukwuu ha abụọ dị na mma ruo ogologo oge karịa ndị ọbụla ọzọ Jehova mere ka o doo anya na ọ hụrụ Jizọs n'anya dịka e kwuru na Matu isi iri na asaa amaokwu ise Jehova chọọ ọ gara asị naanị onye a bụ onye ihe ya masịrị m ma ọ chọrọ ka anyị mara otu ọ hụrụrụ Jizọs n'anya n'ihi ya ọ kpọrọ ya ọ kpara m onye m hụrụ n'anya Jehova ji Jizọs eme ọnụ n'ihi ụdị onye ọ bụ nakwa n'ihi ihe ọ ga-eme o dokwara anya na o nweghị mgbe o mere Jizọs obi abụọ ma ihe gbasara ya ọ na-emetụ nna ya n'obi obi siri ya ezigbo ike na nna ya hụrụ ya n'anya nke ukwuu o jikwa obi ike kwuo ọtụtụ ugboro na nna ya hụrụ ya n'anya paragrafụ nke itoolu ajụjụ olee ihe Baịbụl kwuru gosiri otu Jehova si hụ ndị e tere mmanụ n'anya kọwaa Jehova kwukwara na ọ hụrụ ndị e tere mmanụ n'anya ndị Rom isi ise amaokwu ise sịrị olileanya a anaghị emenye anyị ihere n'ihi na Chineke ji mmụọ nsọ nyere anyị mee ka ịhụnanya ya ju n'obi anyị ihe kwuru ebe a gosiri otu Jehova hụruru ndị e tere mmanụ n'anya ọ sịrị na Jehova mere ka ịhụnanya ya ju n'obi ha otu akwụkwọ na-akọwa Baịbụl ji otu Chineke si hụ ha n'anya tụnyere iyi na-asọ asọ ihe a gosiri na Jehova hụrụ ndị e tere mmanụ n'anya nke ukwuu ndị e tere mmanụ makwa na ha bụ ndị Chineke hụrụ n'anya Jud amaokwu mbụ Jọn onye ozi kwuru otu ọ dị ha n'obi mgbe ọ dere sị nna anyị hụrụ anyị n'anya nke ukwuu wee kwe ka kpọọ anyị ụmụ Chineke Jọn nke mbụ isi atọ amaokwu mbụ ọ bụ naanị ndị e tere mmanụ ka Jehova hụrụ n'anya mba Jehova gosikwara na ọ hụrụ anyị niile n'anya paragrafụ nke iri ajụjụ olee ihe kacha egosi na Jehova hụrụ gị n'anya olee ihe kacha na Jehova ji gosi na ọ hụrụ anyị n'anya ọ bụ ihe mgbapụta ahụ Jehova ji ya gosi na ọ hụrụ anyị n'anya karịa otu onye ọbụla metụrụla Jehova nyere ọkpara ya ọhụrụ n'anya bụ Jizọs ka ọ nwụọ maka ụmụ mmadụ niile ka e nwee ike ịgbaghara anyị mmehie anyị anyị na ya bụrụ enyi ọ bụrụ na anyị na-atụgharị uche n'ụgwọ Jehova na Jizọs kwụrụ iji nye ihe mgbapụta ahụ ọ ga-eme ka kwuo otu ha hụruru onye ọ bụla n'ime anyị n'anya ihe mere Jehova ji nye ihe mgbapụta ahụ abụghị naanị n'ihi na ọ na-ekpe ikpe ziri ezi ọ bụ onyinye gosiri na ọ hụrụ anyị n'anya Jehova egosikwala na ọ hụrụ anyị n'anya jiri Jizọs bụ onye ọ kacha n'anya chụọ àja Jehova kwere ka ọ kpara ya taa ahụhụ ma nwụọ n'ihi anyị Paragraf nke iri na otu ajụjụ gịnị ka anyị na-amụta na Jeremaya isi iri atọ na otu amaokwu atọ Dị ka anyị hụrụla ọ bụghị naanị na Jehova hụrụ anyị n'anya ọ na-agwakwa anyị na ọ hụrụ anyị n'anya Jeremaya isi iri atọ na otu amaokwu atọ sịrị Jehova si ebe dị anya bịakwute m sị m ga-ahụ gị n'anya ruo mgbe ebighị ebi ọ bụ otu a m si hụ gị n'anya mere m ji dọta gị ebe m nọ Jehova dọtara anyị n'ebe ọ nọ n'ihi na ọ hụrụ anyị n'anya ị nwere ike ịtụle Diuteronomi isi asaa amaokwu asaa na nke asatọ o nweghị onye ọ bụla ma ọ bụ ihe ọ bụla ga-emeli ka Chineke ghara ịhụ anyị n'anya olee otu obi dị gị maka ịhụnanya Chineke gụọ abụọ ma nke iri abụọ na atọ ka ịhụ otu obi dị Devid n'ihi otu Jehova si hụ ya n'anya ihe gbasara ya a na-emetụkwa ya n'obi nakwa otu obi ga-adị anyị niile maka ya olee otu obi dị gị maka na Jehova hụrụ gị n'anya paragrafụ nke iri na abụọ ajụjụ olee otu ị ga-esi chịkọta abụọma nke iri abụọ na atọ abụọma nke iri abụọ na atọ amaokwu mbụ ruo na nke isii sịrị Jehova bụ onye na-azọ m dị ka atụrụ enweghị ihe ga-akọ m ọ na-eme ka m makpuru n'ebe ahịhịa ndụ juru ọ na-eduga m n'ebe a na-ezu ike nke dị n'akụkụ mmiri ọ na-eme ka m nweta ume ọ na-edu m aga n'ụzọ ziri ezi n'ihi aha ya ọ bụrụgodị na m eje ije na ndagwurugwu gbara oke ọchịchịrị agaghị m atụ egwu na ihe ọ bụla ga-eme m n'ihi na ị nọnyere m mkpara gị na mkpanaka gị na-eme ka obi sie m ike ị na-edosara m nri na tebụl n'ihu ndị iro m ị na-ete isi m mmanụ iko m juru n'ọnụ n'eziokwu ị ga na-egosi m na ịdị mma nakwa na ịhụrụ m n'anya na ndụ m niile m ga-ebikwa n'ụlọ Jehova na ndụ m niile n'abụọma nke iri abụọ na atọ David kwuru na obi siri ike na Jehova hụrụ ya n'anya ma na-elekọta ya o kwuru na ya na Jehova bụ ezigbo enyi ọ kpọrọ Jehova onye na-azụ ya dị ka atụrụ obi ruru david ala maka na ọ kwere ka Jehova na-eduzi ya ọ tụkwasịkwara ya obi kpamkpam david ma na Jehova ga-egosi ya na ọ hụrụ ya n'anya na ndụ ya niile olee ihe mere ka obi sie ya ike otu ahụ paragrafụ nke iri na atọ ajụjụ gịnị mere obi ji sie Devid ike na Jehova na-elekọta ya enweghị ihe ga-akọ m David ma na enweghị ihe kọrọ ya n'ihi na Jehova na-enye ya ihe niile dị ya mkpa mgbe niile ọ ma na Jehova bụ enyi ya nakwa na ihe ya dị Jehova mma ọ bụ ya mere obi ji sie ya ike na n'agbanyeghị ihe ọbụla ga-eme n'ọdịnihu Jehova ga na-egbori ya mkpa ya niile ebe ọ bụ na obi siri David ike na Jehova hụrụ ya n'anya nakwa na ọ ga-elekọta ya o nyere ya aka ka ọ ghara ị na-echegbu onwe ya kama ka ọ na-enwe obi ụtọ ihe o nwere a na-ejukwa ya afọ paragrafụ nke iri na anọ ajụjụ olee otú Jehova nwere ike isi lekọta anyị n'ihi na ọ hụrụ anyị n'anya Jehova na-elekọta anyị n'ihi na ọ hụrụ anyị n'anya karịchaa ma ọ bụrụ na ihe ọjọọ emee na ndụ anyị e nwere otu nwanna nwaanyị aha ya bụ Claire o jeela ozi na Betel ihe karịrị afọ iri abụọ ọtụtụ nsogbu dakwasịrị ndị ezinụlọ ya ọ maghịkwa otu o nwere ike isi nyere ha aka papa ya rịara strok achụ otu nwanne ya nwaanyị n'ọgbakọ ndị ezinụlọ ha nwekwara nsogbu ego anarakwa ha ụlọ ha olee otú Jehova si gosi ha na ọ hụrụ ha n'anya ma na-elekọta ha nwanna m nwaanyị sịrị Jehova nyere ndị ezinụlọ m ihe dị ha mkpa n'ụbọchị ọ bụla ọtụtụ ugboro kwa Jehova nyere anyị karịa ihe anyị nwere ike ichetụ dị n'echiche m na-echekarị gbasara oge ndị Jehova gosiri na ọ hụrụ m n'anya njikwa oge ndị ahụ kpọrọ ihe ihe ndị a na-echeta enyerela m aka ịghara ịda mba ma nsogbu bịara m paragrafụ nke iri na ise ajụjụ gịnị mere David ji nweta ume ọ na-eme ka m nweta ume mgbe ụfọdụ ike na-agwụ David n'ihi nsogbu na ọnwa ndị na-abịara ya n'agbanyeghị ya otu Jehova si hụ ya n'anya ma na-elekọta ya mere ka ọ nweta ume Jehova du enyi ya ike gwụrụ gaa n'ebe ahịhịa ndụ juru nakwa n'ebe a na-ezu ike nke dị n'akụkụ mmiri ihe a mere ka David nwetaghachi ike meekwa ka o jiri ọṅụ fere Jehova na-aga foto eji kọwaa paragrafụ nke iri na ise na-egosi ebe David na-eto Jehova mgbe ya na ụfọdụ ụmụ nwoke ndị ya na ha so na-aṅụ mmiri n'iyi ihe edere na foto ahụ sịrị otu Jehova si hụ David n'anya ma na-elekọta ya mere ka ọ nweta ume ma n'oge ọ nọ na-agba ọsọ ndụ paragrafụ nke iri na isii ajụjụ olee otu ịhụnanya Jehova si mee ka ị nweta ume taa kwa ọ bụ ịhụnanya Jehova mere na anyị anwụchabeghị mgbe ọnwa na ihe isi ike na-abịara anyị abụ akwa isi atọ amaokwu iri abụọ na abụọ ka anyị legode akụkọ nwanna nwaanyị Rachel obi gbawara ya mgbe di ya hapụrụ ma ya ma Jehova n'oge ọrịa coronavirus gịnị ka Jehova mere ya ọ sịrị Jehova mere ka m mata na ọ hụrụ m n'anya o mere ka ndị enyi m nọrọ m nso mụ na ha na-anọrịkwa ha butere m nri zitere m ozi na amokwu Baịbụl na-agba ume ha mụmụrụ m ọnụ ọchị na-echetakwara m na Jehova na-elekọta m m na-ekele Jehova mgbe niile maka inye m ezinụlọ buru ibu nke hụrụ m n'anya paragrafụ nke iri na asaa ajụjụ gịnị mere David atụghị egwu na ihe ọ bụla ga-eme ya agaghị m atụ egwu na ihe ọ bụla ga-eme m n'ihi na ị nọnyere m e nwere ọtụtụ mgbe a chọrọ igbu David o nwekwara ọtụtụ ndị iro siri ike ma otu Jehova si hụ ya n'anya mere ka obi ruo ya ala obi esiekwa ya ike na aka agaghị akpara ya David chọpụtara na Jehova nọnyere ya n'ọnọdụ ọbụla nọ na ya ihe a mekwara ka obi sie ya ike ọ bụ ya mere o ji bụọ abụ sị Jehova napụtara m na ihe niile na-emenye m ụjọ abụọma nke iri atọ na anọ amaokwu anọ ọ bụ eziokwu na e nwere oge ndị ezigbo ụjọ ji David ma ọ kwụsịrị ịtụ ụjọ n'ihi na ọ ma na Jehova hụrụ ya n'anya paragrafụ nke iri na asatọ ajụjụ olee otú otú Jehova si gosi na ọ hụrụ anyị n'anya nwere ike isi mee ka obi sie gị ike ma ụjọ tụwa gị olee otú ịmara na Jehova hụrụ anyị n'anya si eme ka anyị nwee ike mgbe ụjọ na-atụ anyị e nwere otu nwanna nwaanyị bụ ọsụ ụzọ aha ya bụ Susi ọ kọwara otu obi dị ya na di ya mgbe nwa ha nwoke gburu onwe ya ọ sịrị ọ bụrụ na ihe ike eme mmadụ na mberede ọ na-akpọ onye ahụ ezigbo aka meekwa ka ụjọ na-atụ ya ma otu Jehova si hụ anyị n'anya mere ka obi ruo anyị ala obi esiekwa anyị ike na ọ ga-echebe anyị nwanna nwaanyị Rachel anyị kwuburu okwu ya sịrị otu abalị obi gbawara m m nọkwa na-echegbu onwe m ụjọ a na-atụ m m bere akwa rịọ Jehova ka ọ nyere m aka ozugbo ahụ m chọpụtara na Jehova mere ka obi ruo m ala otu ahụ nne na-emere nwa ya ụra eburu m agaghị m echefu oge ahụ otu okenye aha ya bụ Tasọs nọrọ n'ụlọ mkpọrọ afọ anọ n'ihi na ọ jụrụ ịga agha olee otu o si chọpụta na Jehova hụrụ ya n'anya ma na-elekọta ya ọ sịrị Jehova gboro mkpa m niile meekwara m ọtụtụ ihe ndị ọzọ ihe a mere ka obi sie m ike na m ga-atụkwasịli ya obi kpamkpam Jehova jikwa mmụọ nsọ ya mee ka m na-enwe obi ụtọ n'agbanyeghị na ụlọ mkpọrọ bụ ebe ike ụwa na-agwụkarị ndị mmadụ ihe a mere ka obi sie m ike na ọ bụrụ na m anọrọkwuo ya nso ọ ga-eme ka ịdị mma ya na-abakwuru m uru n'ihi ya m họrọ ọsọ ụzọ oge niile n'ụlọ mkpọrọ bịaruo Chineke gị hụrụ gị n'anya nso paragrafụ nke iri na itoolu ajụjụ nke a olee otu anyị ga-esi ekpe ekpere ma anyị mara na Jehova hụrụ anyị n'anya ajụjụ nke b olee ihe a kọwara gbasara ịhụnanya Jehova nke kacha metụ gị n'obi akụkọ ndị anyị lebarala anya gosiri na Jehova bụ Chineke hụrụ anyị n'anya nọnyere anyị ndị Kọrentị nke abụọ isi iri na atọ amaokwu iri na otu ihe gbasara onye nke ọbụla n'ime anyị na-emetụ ya n'obi obi siri anyị ike na ịhụnanya Jehova na-echebe anyị abụọma nke iri atọ na abụọ amaokwu iri ọ bụrụ na anyị a na-atụgharịkwa uche otu Jehova si gosi na ọ hụrụ anyị n'anya ọ ga-eme ka anyị na-achọpụtakwu na ọ na-elekọta anyị meekwa ka anyị na-abịarukwu ya nso ọ ga-eme ka ọ dịkwara anyị mfe ikpe ekpere gwa ya otu ịhụnanya ya dịruru anyị mkpa anyị nwere ike ịkọrịa ihe niile na-echegbu anyị obi esie anyị ike na ọ na-aghọta anyị nakwa na ọ chọsiri ike enyere anyị aka ihe edere n'igbe sịrị okwu ndị na-eme ka anyị ghọta na Jehova hụrụ anyị n'anya nke ukwuu abụ ọma nke iri atọ na abụọ amaokwu iri ịhụnanya Jehova na-echebe onye tụkwasịrị ya obi Jeremaya isi iri atọ na otu amaokwu atọ m ga-ahụ gị n'anya ruo mgbe ebighị ebi ọ bụ otu a m si hụ gị n'anya mere m ji dọta gị n'ebe m nọ Jọn isi iri na isii amaokwu iri abụọ na asaa nna m hụrụ unu n'anya James isi ise amaokwu iri na otu ihe gbasara onye ọzọ na-emetụ Jehova n'obi ihe edere n'igbe agwụla paragrafụ nke iri abụọ ajụjụ olee otú ịhụnanya Jehova si eme ka anyị bịarukwuo ya nso ọ bụrụ na oyi a na-atụ ọ na-amasị anyị ịga ebe a kwanyere ọkụ otu ahụ ka ịhụnanya Jehova si amasịkwa anyị ọ bụ eziokwu na ịhụnanya Jehova na-akpa ezigbo ike ọ na-emekwa ka obi ruo anyị ala n'ihi ya ka obi na-adị gị ụtọ maka na Jehova hụrụ gị n'anya ka anyị niile gosikwa na anyị hụrụ Jehova n'anya ma kwuo sị m hụrụ Jehova n'anya abụọma nke otu narị na iri na isii amaokwu mbụ gịnị ka ị ga-aza olee otu ị ga-esi akọwa ịhụnanya Jehova gịnị mere obi kwesịrị iji sie gị ike na Jehova hụrụ gị n'anya nke ukwuu olee otu obi dị gị maka na Jehova hụrụ gị n'anya abụ nke otu narị na asatọ ịhụnanya Chineke isiokwu a agwụla